ndị be anyị ǹdeèwonù kèdụ ka o si aga n'ogbe gị ewere m anya na ọ na-aga ọfụma ihe nwetara wètàrà unu n'ihe onyonyo nke taa wụ̀ igosi unu ọmalịcha nwata nwoke aha ya bụ Anthony na-ata Igbo ata nwata nwoke a amụkwara ya na mba ofesi ihe a bụ ihe ịma aka nyere ndị nne na nna bi n'ala Igbo na-anaghị asụrụ ụmụ ha Igbo o mee ụmụ ha amaghị asụ tụpem kama tụ kama wan ụmụ ha amaghị asụ n'Igbo kedu isi ya kedu ihe unu ritere na unu ada asụrụ ụmụ unu Igbo unu ga-enene ya ka unu ụfụ ka nwata nwoke a si ata Igbo ata ọ bụrụ so na ọ na-asụ Igbo ọ na-asụ sụọ asụsụ dialect nna ya olu nna ha olu obodo nna ya gọgọọ ọ na-asị ya nke a ihe onyonyo a igosi unu nwata nwoke a bụ iji gbaa ụmụazị nna akụziri igbo na sevia iji gbaa unu ume si unu ntụnye uchu na-abịa ọmụmụ ihe otekata aka unu ga-amụta ka esi asụ igbo na-asụkwa ka ntoni nke unu na-amụkwara unu na mba spain ejiri ee oyibo na spanish wee na abụ unu okwu ma a na-asụkwara unu igbo kama na ọ da abanyecha otu unu na-abịa klaasị unu gbaa mbọ na-abịasighị ike na-etinye ya uchu unu ga-amụta ị na-asụ Igbo ka Ntoni ngwa ka unu nene ihe onyonyo a unu hụ ụdị na agala ya ụzọ leliditiri ugwu anyị na-aga and aha ugwu na Bayi Mountain Bayi Mountain just landmark of Wanzo and ọ dị very popular otu na-esi nwe like five star restaurant otu nke esi nwe kwuo bayo mountain and all ọ dịkwu very popular so mommy and na aunty m ha na-alike ịbịa ebe mgbe niile every weekend every weekend just ka abịa mee spl ọhụrụ otu side ụzọ ibe m so moshishi ka m soro ha that Kenya do so special maka ha nwa ịla dị ụzọ ibe m Hoje chamam como. So, Moshe Shime sere otu ebe ndụ. Ebe makwụrụ mma ha enwechara mmiri mmiri ibe like o wee okwute kachara ihe nọ okwute eji arịfụlelu ya wit ịmagwere ebe mmakwụrụ mma anyị erutewere half of the mountain mana agwa m ọnụ elu si ya gotara m onye mmiri vitamin c and bọta ka m ji n'ọdụ ahụ ka m ji rie nwa ya na ji n'ihe onyonyo ọzọ na-esote nke anụnwa unu bụ ụzọ ne unu ga-afụ ka mama ya si nnọọ biri bisapụrụ ahụ nnọọ na-adịghị eme ka nnọọ nwaanyị onye ọcha anọbatara n'ala Igbo ọ na ndị oyibo na-asị o blend nnọọ ọfụma na-eme nnọọ ihe ị ga-afụ ka ya na mother in law ya si na-eme nne di ya na ana m etipụrụ ezinụlọ ya aka ọ bụrụ so na nnọọ Tony ụmụnne ya ma mata ma Mary ha macha asụ Igbo Igbo bụ Igbo ekele m unu odon anyị chọrọ ịkụziri ụmụnne m chọrọ ịkụziri ma ọmị m otu a agba egwu Igbo maka mgbe ole Namle Nyamomi Muso. Today, you are going to learn how to dance cultural dance. Yes. If it's any if it, even if it's without music, anywhere as far as you learn the foundation of the dance. Okay. Uh-huh. If Papa come back, you use it and surprise him. Okay. So, I'm J.B.D. Warden. Mm-hmm. My channel, Godo. Uh, remove your slippers. In cultural dance, we don't wear slippers. Okay. Uh-huh. We don't do on your chair here. <laughs> don't do on your chair. Uh-huh. Yes. You do like that. Wait, Maria, wait, let Maria do. Maria, hey, the wolf sandal. In la ball. Cultural dance. La ball. Oh, Konkosa. Konkosa ko. Eh, Konkosa? Konkosa. Konkosa is just like somebody that can dance very well. Oh, Konkosa. Uh eh, -huh. Eh. So, she's Konkosa? Okay. Come. Come come Come Come on, on, on, on, join! join! join! join! I'll learn. I'll learn. Maria, you know the step. Like this. Uh, yes. Am I right? Yes. No, mommy, wait. You are okay, Maria. Or ya, or ya start. Or ya start. Like this. Like this. Mm. Okay.